ụbara ma sị ya dịrị nwoke mma dịrị nwaanyị mma nke onye chiri ya zere abụ m Chizzy Ani n'egbughị oge enwe na ofu nwa afọ Igbo ndị mma wee were olu ọma wee na eh, <laughs> emetụ ụwa mma ma akpọbata ya ugbu a ka okenye ndị Igbo si CY enere anyị ndị Igbo na-ekiri anyị chachachacha Igbo mma mmanụ ya gaziere unu ebe ọ bụrụ na na-ekiri asị m ya dịrị onye mma dịrị onye ya <laughs> na ka o ya Igbo nwafọ Igbo na-agụ egwu eji eto Chineke n'ụzọ pụrụ iche otena ka o si eme nke a anyị ga-ama ka o si eme ya egwughị oge ndị Igbo ga-achọ ịghọta onye bụ kpọmkwem ebu nwafọ Igbo si ala Igbo ebee ka isi n'ala Igbo nwanne m ekele gị abụ m nwafọ Igbo si Imo steeti Mbaise na Mbaise local gọọmenti area kpọmkwem <laughs> ya bụ ndị Mbaise nke nwụrụ nwa ụlọ mana ọ nwa Igbo kpọmkwem nke ụdị egwu nke gị na akwụkwọ egwu nke nna agụ bụ egwu nke na-enye mmadụ niile obi aṅụrị a na-akpọ ndị oyibo na-akpọ gospel ogwe eche etu Chineke ogwe eche Chineke n'usoro dị mma ọ bụghị nke a na-eji eme tịdịga igbo kpọkọrọ ịkwa <laughs> abụ nke na-enye Chukwu otito hmm. e, ụtụtụ niile ehihie niile abalị niile nke ndị mmadụ ji na ya ọ bụrụ na ị na-echekasị akpịsị gị ịnụ olu a ịnụ egwu abụọ onwe obi ụtọ ebe ọ bụla ị nọ gịnị mere na ejije imeghe nke kwụkwọ ji mara ndị mara ndị si ebe a enwe e, e, onye mgbaise ọzọ na-akwụkwọ egwu eji eto Chineke ndị ndị amakasị amakasị na agụ egwu eji eto Chineke mm. ha ihe erika ọ dị mma kedu oge i bidoro ogwụgwọ egwu oge m bidoro ogwụgwọ egwu ebidoro m oge m bụ nwata oge m nọ iri afọ mm. ka m ji malite oge gbara iri afọ kpọmkwem iri afọ kpọmkwem maka na enwe ndị si na ha bidoro o bidoro yes ihe niile na-ebido n'afọ nne asị mgbe nwa nọ n'afọ ọ na-enwe aṅụrị ọpụta ụwa chukwu amara gị ihe ọ ga-abụ n'egbu oge so oge ihe a bidoro oge m bụ nwata m bidoro na-akụziri ndị kwaya ka esi ekwe ukwe site n'ebe ahụ ihe niile abawanye hmm. amata m na o webetala ntị nke m si hmm. Eh, ụmụ igbo oge m na-akọwa ihe bụ akpọ m CY mana CY ọ bụ afa nne gị na nna gị bara kpọmkwem eh, ezigbo afa m ezigbo afa m bụ Chibuike m Ụwakwe mhm. ihe jigwere mara m n'ebe niile m na-eje bụ CY nke a na-akpọ AKA <laughs> aha otutu gị bụzi CY <laughs> mana aha eji mara gị bụ aha nne gị na nna gị bara gị bụ chukwu bụ ike m wee bụrụ nwa ngwakwa ka ndị hmm. mmadụ mara kpọmkwem na mm, onye nna ya na-ekwu ihe a o were onu ogele ọrụ ndị na-ekiri anyị ugbu a ndị Igbo na-ekiri anyị mbụ ya Igbo ndị nwe mmadụ asụkwa m ụnụ mma mma ya jụọ onye mma ọmụwa unu na-ekiri ka m gụtụrụ unu ntakịrị nke ejiri mara ya bụ Ogechi Ogechi ka mma dịka na-anụ a asị ị na-ebe akwa ihe ọbụla ihe ndị mmadụ ji na ekwaso gị iwe mana ịnụcha onu a ama na ọ ga ọnụ ọchị ga n'ọnụ ugbu a gere ya webe egwu oge ahụ kacha mma n'elu ụwa bụ oge chineke oge ahụ kacha mma n'elu ụwa bụ oge chineke ahụ kacha mma n'elu ụwa bụ oge chineke oge oge chineke oge oge chineke oge 오게 마에지 오게 마에 오게 마에 만나시 오게 마에 지지 오게 마에 오게 마에 오게 마에 오게 마에 오게 마에 오게 마오게 지가마 오게 지가마 내세 오게 지가마 오게 지가마 오게 지가마 Ogechike nke m dem dem ihe Ogechike mma so ya kacha mma n'ụwa nwanne Ogechike mma ihe ọbụla gị na-eme nwanne chere Ogechukwu <laughs> ezi chere Ogechukwu tizi <laughs> chere n'ụnya nwanne bụ nwa nọ n'ọsọ Ogechike mma ihe ihe m ji esi gị bụrụ ụzọ ya onu a ka ihe maka na afụgo m imirikiti ndị na-agụ ego, mana oge ụfọdụ a na-agụ ego ifa na oyoyo a na-agwasị ngwa mana oge ụfọdụ ọm ndị mmadụ na ekwefu ekwe aba n'ụlọ ego ebe a na-esikwa ego fụo ya apụta gụọlụkwa ego ewere onu onye ọzọ gwụọ ego ụfọdụ bụ ndị a na-edere ego e, e, mgbe na-asị ego a niile na-agụ ugbu a oge echi anyị na nke niile na-agụ ugbu a ọgịwa dere egwu niile nwere niile nwere na ọmụa dere ya mụ na-edekwere ndị ọzọ Hmm. eziokwu mụnwa na-edekwere ndị ọzọ hmm. mere ha ka ọ ga chi wee masị ha dere ha eje were gụọ egwu niile m na-agụ ọmụ na-ede ya na-agụkwa ya anyị kiri nkwa nke si iwe chi bụ ike m ụwa kwe nke na-eti etiri chineke ego n'ụzọ pụrụ iche anyị kirisie nkwa pụta ka ị mara ihe a na-ekwu anyị pụtazie anyị na-aga n'ihu nkwa ana m abịa ọdịma egwu nke ikirisiri ugbu a bụ nkwa ego si n'aka eh, nwanne anyị nwoke nke ifugoro ebe a bụ chibu eh, ike ụwa kwe Chibuikem Ụwakwe ịfụkọyọsiri nke ahụ <laughs> ebe ọ na-agba agba na-ekwe ekwe na-agụ agụ <laughs> ewe ndị na-asị na tupu ka ha si enweta ego fa bụ ha na-aga n'okporo ụzọ ma ọ bụ ụfọdụ si na ihe na-eme ha akụkọ ụwa ka ha si eme ihe a nke a nkwa ikirisiri ugbu a ọ bụ um, kee ka esi nweta nke a nkwa ahụ ruo gị aka o teela ka chukwu kwere nwa ya bụ nkwa chibuike m wakwe aka si waye o teela ka o kwere m nkwa ịma na dịka njikwa na mbụ ị na-arịọ ihe n'aka chukwu chukwu nwere oge o ji eme ihe nwee nwee obere ndidi chere oke chukwu ya ka m jiri gụọ egwu ahụ gụrụ n'etiti na ogechi ka mma nke bụ awụ nke ahụ n'okirichara nke unu kirichara ya wụ nkwa nkwa nkwa chineke kwere o ya ya bụ ihe chukwu mere m ile anya n'ime egwu ahụ unu e, kiriri unu ga-afụ ebe ebe na oriakụ m nọ na-agbagasị na nwunye ma chukwu ji chọọ m mma hmm, e, ụmụ igbo na-ekiri anyị nke a bụ CY Chibuikem Ụwakwe egwu niile ọ na-agụ bụ ihe chineke mere nakwa ngọzi otu o si chineke zi aza ya ekpere n'egbughị oge asị m na ị ga-eji kpakpando e, wee yie ya onu e, ka ihe ya onu tupu anyị na-apịachizi ya wee na-aga abịakwa m ọzọ ka m ji kpakpando dịka m kwuru n'oge gara aga si na m ga-eji ego egwu ugbu ugbu a ọ bụghị ihe a na-eche eche ọ bụ ihe Chukwu nyerere mmadụ onye go ya chachachacha Igbo mma mmanụ ya dịkwa mhm. mma nke onye na-eme ya gazie di ya ọ ihe anyị na-arịọ ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma ụlọ m ise gaanụ ntị ka m kọọlụnụ kpakpando bịawa ọzọ kpakpando bịawa ọzọ bịawa ọzọ n'ala igbo kpakpando n'ezie kpakpando n'ezie kpakpando ee n'ala igbo nwanne nwoke ịnụgo na kpakpando adịgo kpakpando nke na-egwu kpakpando abịawa ọzọ ị na-ekụba nwa biko gbaba ụgbọ kpakpando kpakpando ga-eme ya ọfụma ọ ga-emere gị ya ị na-agba akwụkwọ nwanne njewe na kpakpando kpakpando bụ ebe a ugbu a ọ ga-adịrị gị mma kpakpando kpakpando abịawo ee kpọkpakpanda bịawo nwanne m kpakpanda bịawo nke ya bụ nwanne nwoke chizi na kpakpanda bịawo eze kpakpanda bịawo kpakpanda bịawo bụ igbo kpakpando n'ezie kpakpanda bịawo ị na-ekuba nwa gị ị na-agba akwụkwọ ị na-emepe ụlọ jewere na kpakpando ọ bụzi ebe a ugbu a nwanne m ọ ga-adịrị ụnụ mma na-eme na-eme nwanna ịgbalị adịrị <laughs> gị mma